예이 예이 예이 어... 아하 아하 gini gini mhm gini aha ewu nna nke ọma ka mụ na o igwe a na-aga si ka ị ga-eji ka ị ga-abụ ma nkọwa ya ji ihe ejiri ị ga-abụ ikwu ya na ọ bụ nwa afọ isii ma nwa afọ asatọ mana ọ obere nwa afọ ụma ịghọta mm. eh, anyị na-agba mbọ na-akụziri ya ihe gbasara omenala anyị ihe gbasara asụsụ anyị maka na anyị ma na ọ bụrụ nwa ga-eto na be anyị ọ ebe a ka ọ ga-eto ana iji gwa gị eziokwu ọ masịrị ya n'eziokwu makwa mụ na tete n'ụtụtụ ofu ihe ọ ga-asị m bụ good morning na ebuolachi ịghọta nnata nụrụ na ọ sị nnọọ ịmago ụmụ obere igbo ndị a na-eme mmadụ ọ na-atọ ịmago ọ na-atọ m ihe kwa mgbe chọrọ m ka ụmụaka ọbụla mbụ na-atụ igbo so ebidoro m n'oge tụbara nwa m igbo ịmago anyị na-eme ihe onyonyo ị ga-ahụkwa ndị igbo ga na-asị gị ah kedu ihe ị na-eme ihe ị na-eme mmadụ one na-asị gị na-eme ihe na-eme ee mana nkịta ndị mmadụ na-abatara ya ụfọdụ maka anụ aga m anọ n'ọnọrọ onwe ndị ụfọdụ ndị ezigara ụmụ ozi na-asị m na e, afọ ha ihe m na-eme masịrị ha ị ga-ahụ ndị nke o nwere onye nke eziche m ozi e, site n'obodo Pọtugal ọ sị na ọ gụrụ nwa ya mụ na maka nwa aha na-eme gị gịnị Jizọs odogwu